akwụkwọ ozi nke abụọ nke pọl onyeozi ozi degara timoti timoti nke abụọ isi nke mbụ pọl onye ozi nke kraịst jizọs site n'ọchịchọ nke chineke dị ka nkwa nke ndụ ahụ nke dị n'ime kraịst jizọs si dị na-edegara timoti akwụkwọ bụ nwa m nke m hụrụ n'anya amara na ebere na udo dịrị gị nke si n'aka chineke bụ nna anyị na kraịst jizọs onye nwe anyị pụta ana m ekele chineke onye m na-ekpere site na nna m ochie ha na akọ uche dị ọcha otu ncheta mbanyere gị na arịrịọ m niile dị na-ewepụghị aka n'ihi na agụụ ịhụ gị na-agụsi m ike abalị na ehihie ebe m na-echeta anya mmiri gị niile ka m wee jupụta n'ọṅụ ebe emere m ka m cheta okwukwe iru abụọ na-adịghị ya nke dị n'ime gị bụ okwukwe nke buru ụzọ biri n'ime nne gị ochie Lois na nne gị Yunaisi ma emere m ka m kwenye na obi n'ime gị ọ bụkwa n'ihi ihe a ka m na-echetara gị ka ị ka onyinye amara nke Chineke wuru ọkụ bụ nke dị n'ime gị site n'ibikwasị aka abụọ nke m n'isi gị n'ihi na Chineke enyeghị anyị mmụọ nke ụjọ kama ọ bụ nke ike na ịhụnanya na ime ka uche zuo oke ya mere ka ihere ama nke onye nwe anyị ma bụ ihere nke mụ onye mkpọrọ ya ghara ime gị kama so ozi ọma ya hụjukọọ anya dịka ike nke Chineke si dị onye zọpụtara anyị werekwa ọkpụkpọ dị nsọ kpọọ anyị ọ bụghị dịka ọrụ anyị si dị kama dịka ihe ya onwe ya zubere ya na amara ya si dị nke e nyere anyị n'ime kraịst jizọs mgbe oge ebi ebi aka erughị ma e mere ka ọ pụta ìhè ugbu a site na ngosi nke onye nzọpụta anyị kraịst jizọs onye mere ka ọnwụ ghara ịdị ire sitekwa n'ozi ọma ya wepụta ndụ na emebighị emebi n'ihe bụ ozi ọma nke e doro mụ onwe m ka m bụrụ onye nkwusa na onye ozi na onye ozizi izisa ya ọ bụkwa n'ihi ihe a ka m na-ahụkwa ahụhụ ndị a ma ihere adịghị eme m n'ihi na amatara m onye m okwu ya emekwara ka m kwenye na ọ pụrụ iche ihe m nyere n'aka ya idebe nche ruo ụbọchị ahụ jide ihe ịlara anya nke okwu na-enye ezi ndụ nke ịnụrụ nụrụ n'ọnụ m n'ime okwukwe na ịhụnanya nke dị n'ime kraịst jizọs ihe ọma ahụ nke e nyere n'aka gị debe were mmụọ nsọ nke bi n'ime anyị na-eche ya ị matara nke a na ndị niile dị n'eshia gbakọtara m azụ ndị fiagelos na hamajenis dị n'etiti ha onye nwe anyị mere ezinụlọ onisiforos ebere n'ihi na o mere ka m nwee ume ndụ ọtụtụ mgbe ihere mkpọrọ m emeghịkwa ya kama mgbe ọ bịara uru o were ịnụ ọkụ n'obi chọba m wee chọta m onye nwe anyị nye ya ka ọ chọta ebere n'aka onye nwe n'ụbọchị ahụ ka arakwa rakwa bụ ihe o ji jere m ri ozi n'efesọs gị onwe gị maara karịa